Stop paying any celebrity a dime to promote your page as an upcoming. Ọ bụrụ na ị bụ onye na-eto eto n'iru akwụkwọ na ịmalitere imewe ihe ejije biko geere m ozi a ma geruere nye n'isi stop paying any celebrity to promote your page The reason I always say of this is number one, ọ bụrụ na ịkwụwa bitu ụgwọ ka ọrụ ọrụ ahụ an advert on your page o were your page name ọ tag ya si ndị mmadụ ha sobe gị ikekwo ọrụ ọnụọ ya something like five days ego ha anago mara mara na ndị ọbụna sonyere gị that moment dị eji maka influence of and the personality of that celebrity wee soro gị around the line ọ bụzie na ha anaghị anụtụ mkpọtụ maọbụ onu that celebrity promote gị that page they will unfollow you hmm, sị na ọmụnwa kwuru ọ ga mma ka ị grow your page organically ọ bụ na onye soro gị ma na onye soro gị onye ọbụla soro mmadụ nwere ihe ọ na-amụta n'aka onye ahụ onye ọbụla na-eso mmadụ ọ bụrụ na ihe ejije ya na-amasị o wee soro onye ahụ ọ ga-aganye gị afọ ojuju dịka onye na-eto eto ọ bụrụ na ị ka nwere ife ego ohi ị kwesịrị inye da celebrity were ya bosue ya vidio imerụ maka na afịọma na-ere onwe ya ama na ọtụtụ ndị big serebiti ama like ihe onyonyo o nwere ndị gbara ajọ tupu gị na fa emekọ ife you have to pay them ya bụ ihe ezighi ezi ọ bụrụ na ịbụ a big priz remove the ego, remove the arrogant, pride, envy, and jealous. maka na ọtụtụ na-eche ma ọ bụ na-eme gịnị na-atụ alụ na ọ ga-abụ ọ bụrụ na mụ na onye emekọ ife ma ọ bụ ọ bụrụ na mụ na onye esekọ pishọ si na ndị mmadụ ga na-afụtazi m as a common man who told you I have associated with many celebrities today some are good to go. Without me watching your video, how can I share that video? onye ligo n'elu oji osisi oji na-agbajie ya bụ ife ekwesịghị ekwesị finally ọ bụrụ na ịbụ an upcoming biko ka ewere ihe ejije gị your videos to know you ọ bụrụ na ị na-eme nkụzi good and fine ọ bụrụ na ị na-eme comedy good and fine ọ bụrụ na ị na-eme reaction or blogging fantastic ihe ọ bụla ị na-eme kwee ka e nwee nke eji gwara mmarụ gị ọ ya agazi asị m na ọ ga m akwụsị ebe a biko ịnwetakwa ihe ozi a tụkwara ya ụmụnna anyị ka ha mụta ma tinyere ya ndeewo aka mbụ nwanne gị bụ Maazị UC ụmụnne m ndị Igbo asị m onye afro taa ka afụkwa ya ishi ndị be anyị deme deme